oke nwa m iduoyi eji idu ndị bụ na-eme aka amabịa ọbara gị ụka bụ m livre ahụ ya gbuoro o nwere bụ onye bụla ụwa onye ọbụbụ ezi mmadụ mgbe niile mmadụ niile chọrọ m he nụmolu ya ọ dị ga-efe ihe njọ ọ na mgbe niile nwoke na-efezi ofu mmadụ nwere ike obuchi o were ka a biela anya onye kpuru isi anya onye kpuru isi na m ya egburu o chite ụfọdụ ụzọ mbọchị ọzọ ya ụgwọ ndị eji ga-eri oge ọzọ ọhụ iburu mmadụ ehe vuru nwokoro nwụrụ ọnwụ ehe vuru eje oli na-eyela akwa ekwa nwoke ọmanụ ka o dara njọ nwoke ọmanụ jedela ka iburu mmadụ nọ ofuru ofu chiri nwoke na nwụrụ ọnwụ mgbabụ mgbabụ na onye na nwụrụ ojite ka udu mee onye na nwụrụ ọnwụ gbaji ọtọ onye na nwụrụ anwụ megbukwere dụrụ ndụ ọzọ ejigala chụ mmadụ niile ụchọ lọrụ funu nwoke na rụrụ nwoke ọmanụ mere ihe n'obodo onye onye mere ihe bụ jisọs nwa chileke jisọs eju mmadụ mgbe niile ma ya e nwekwara uri ndị ụjọchile jisọs Obi uchi, ehe kpụrụ jisọs gedela ụlọ ikpe ehe lazụkwachi okporo ka ehe ihe. ehe gburu ọnụ ikpe ya ehe kpụta gị kpọba ala osisi ọnọrụla kọvin gburu ọnwụhụ jisọs nwere ike niile ma ya kokweri ndị njọ kpọgide ele osisi ndị ihe ọjị mee ihe ọbụla ọ chọrọ ma ya nwe olivi anyị jisọs nwere olivi ndị mmadụ niile na-eme ele jisọs luchichetoya oshilimiligbaju bụ mmadụ ndị enyi ya bụ ọya yala ndị enyi ya ọdụka yala ha ekwe nri jisọs profuchiri ndị enyi ya shi n'uworo ofe m na bọdara mmadụ ilegome m jedo n'ụkara ehele jisọs nwụrụ livin gị ha jie ha na n'ofu m ehele emekwa ihe m furu rịọ ha mole were ehele so m lohu mkpụrụ obu amaghụ ka afụ njọ niile ama enye ha ndụ chileke mgbe ha nwụhụrụ amewohe gelụlọ chileke Ndụ ndụmụ ndị ihe chileke ji jifute jisọs nwere ụwa na meshen oholivia anyị ọ bụ sitela chileke hụrụ anyị lenya chileke la anata ndị niile kwerele jisọs ọbara jisọs ya naanị yala ụchafụ nje anyị jisọs ya naanị yala enye anyị ezi ome anyị enweghị ka ọzọ onwe anyị ụzọ nje anyị siri ike nne. anyị na-eche echiche ihe njọ anyị na-eme ihe njọ ọ bụ ihe jisọs bụ ihe nwere ka ọzọ fụta anyị ọ nwụhụrụ ma ya nata ntaramahụhụ n'ibi ụgwọ ọrụ ka emebi anyị maka na o mere ihe nụma anyị o nwere ike ofu nje anyị niile o nwere ike ọsacha anyị ọdọ anyị mkpụrụ obi o nwere ike ọzọ fụta anyị le ka ndụ ma ọ chọrọ ume ọhụnụ leju mmadụ niile enyi m ihe ọ chọrọ ma ya mere gị ọhụna ihe ọ chọrọ ma ya bụrụ na gupu pụ rịọ ya chesacha mkpụrụ obi gị ọla eme mgbọbụ mgbọbụ ọla na-anọnyere gị mgbe niile ọla azọfụta gị ọla ewofe ebu gị niile ofugu ndụkwu chọọ achọrọ m jisọs ka ọ bụrụ na m fu ọma hafụ ụzọ njọ amese jisọs lobu mkpụrụ obi ekwere m na jisọs nwụrụ ivi m ekele m chileke Jama. Edova. Eh, e, ehudhunu. E, Ile Ama m na-arụ ji. N'ime ndụ anyị niile bụ nwere ihe anyị na-akwadebe. ọ bụrụ na anyị ga-arụ ife anyị ga-akwadebe ka anyị ga-arụ ọ bụrụ na anyị ga-eri ife anyị ga-akwadebe ife anyị ga-eri ọ bụrụ na anyị ga-ewu ụlọ anyị ga-akwadebe ka anyị na-ewu ụlọ anyị ga-akwadebe ma ọ bụ dịla ọbụ ọnwụ ahụ gụnụ mgbe ife dị naftara ndị ebe ọgụ mmadụ ga-eji mee kwadobe ọnwụ o oyi m ihe bụ nkwadobe ka bụ mkpa anyị ga-akwadobe nri anyị n'ụlọ anyị na-ewu ala nọ dụarụ gị ede ma lee mkpụrụ obe anyị ga-adụarụ ndụ gị ede amụrụ anyị n'ime ụwa ya anyị na-adụ ndụ nwa anụ ịhụ anyị anwụhụ lọọlọ ekpụrụ obe anyị ala nwujedu mana ife ka gbonyi bụ anyị kwadobere ndụ ka anyị ga-adụ ma anyị nwụhụ ọ ka mkpa anyị kwadobere ndụ ka anyị ga-adụ ma anyị nwụhụ ọbụ kama anyị ga-eje wuo ụlọ nọdụla eriji ebụ ndị ga anyị ga-eji mara ife bụ eziokwu lee ndụ kara na adụm anwụhụ a ndị onwe ala na-achịlọ anyị nwụhụ arọ ofu abụ ndị onwe ala na-achịlọ ọbụ anyị nwụhụ anyị ala lata nwee ụwa ọrịrị gbagburu iche ichele ife ndị ga anyị ga-eji mara ka bụ eziokwu ndị ga anyị ga-eji kwadobere ndụ ka anyị ga-adụ ma anyị nwụhụrụ mmadụ ile amadi ihe bụ eziokwu dịrị ime ọnwa ala nwụọ setan bụ onye isi ejọ ndụ malile shiawogburu ụwa ogologo oge gara aga ọ chọrọ anyị mara ihe bụ eziokwu dịrị ihe la hụrụ anyị n'anya ọ chọrọ anyị mara ihe bụ eziokwu dịrị ime Chineke kọwara anyị ihe bụ ndụ kala na adụm anwụhụ ime ekwo eye ekwo chileke hụbala ịkụ baịbụl o oh, achọrọ m ịma ka ebe eziokwu ndị ga ji kọwaa ndụ kala na adụmanwụ anwụhụ chineke chịrị lọ bụ anụ ịhụ anyị ga-anwụ ma ekpere anyị ga-adụgharụ gị ede ọ bụrụla anụ ịhụ anyị anwụhụ ekpere obi anyị lahafụ ụwa ya ntekev ntekev eke ekpere anyị nwere ike ije mefe hafụ ụwa dị ụzọ na mbụ mana ekpere anyị ga-ejela ụwa naanụ n'ime ụzọ na mbụ ụwa naanụ n'ime ụzọ na mbụ dị hụma ka ọzọ ba adịdị hụma ụwa ka dị hụma bụ eze chineke nduke natara opu chineke were eme ihe ga-ejela ụwa ahụ mefe nwụhụ eke ahụ kpọbere n'ụma ahụ o ji ihe dịla eke ahụ ụwa bụga ọrịa maọbụ ebi adụdụleka ahụ maọbụ da ọnwa adụdụleka ahụ achịlọ ibe chileke ihe dụleka ahụ bụ eyo ndụ niile legie ahụ lebugharị leka ahụ gị de efela ya chita nwe dịla ụwa ya ọzọ efele chileke ga-ebugharị gị de efe ga na-akwabe ovu nteke abụla nteke mee ndụ ka ejide ofu chileke mee ihe ga-adalala ọkụ ka ga-ahụbuduba ahụbu mepe nwụhụ eke ahụ bụ ekala ata ahụ ya leke hụhụ jiri eke ahụ bụ eke ọchị gbachitara ndị lejeleke ahụ ga-anọbata ahụ nteke abụla nteke ebale chinwedeleke ahụ agbachi ọzọ o eve atụdakwa m nye amadị m ofu chileke dịga m ga-eji mee sọfụrụ ha oyi m chileke fụkwara anyị lenye a chileke lakịọdụkwa anyị dalala ọkụ ka ga ara anyị gedevụ ya bụ ihe o ji jita nwee ya lekụ jizọs n'ime ụwa ya jizọs bịara ịnwụchiri anyị ọnwụ njọ anyị mere ya ga-anachitere anyị ntaramahụhụ a ga adụrụ anyị bụ ndụla eme njọ god na-aba chileke shiri kwerula jizọs kraịst la ga-azọfụta chineke chịkwarụ mala onye ga-ekwedola jizọs kraịst iwe ke chineke ga adakwachiwaru gị ede bịara nwunye m ọ bụrụla ikwerula jizọs kraịst were ofe m ihe hafụ ime gị ihe chineke ga-asachafụ gị ihe niile ka i mewara oke nọ n'ime obu ntekeva ọ bụrụla ịnwụhụ ị ga-egola ebu arụ gị ede o oh, ehe achọdakwa m n'elu ya wipụrụ m shilekwa chineke ehe nke bụ amara kara ife bụ eji ofe landakara na adụmanwụhụ nke a bụ m na onwe m ga-akwadobere ọdịnihu aga m ekwele jizọs kraịst aga m arịkwa ya ntọsacha afe gị ihe m mere aga m a na-asọfuru ofe hafe gị ihe niile m na-eme